timoti nke mbụ isi nke isii Kahara, bụ ndị oru nke nọ n'okpuru yok ha gụọ ndị nwe ha na ndị kwesịrị nsọpụrụ niile ka e wee ghara ikwuru aha chineke na ozizi anyị ma ndị nwere ndị kwere ekwe dịka ndị nwe ha ka ha ghara ileli ha anya n'ihi na ha bụ ụmụnna ha kama ka ha bụrụ oru ha karị, n'ihi na ndị soro ha kee oke n'ọlụ ọma ha bụ ndị kwere ekwe na ndị ahụrụ n'anya na ezi ihe ndị a na-adụkwa mmadụ ọdụ banyere ha ọ bụrụ na onye ọbụla na-ezi ihe dị iche na-ekwenyeghịkwa n'okwu na-enye ezi ndụ bụ okwu nke onye nwanyị jizọs kraịst na ozizi ahụ nke dị ka nsọpụrụ chineke si dị afụliwo ya elu ọ dịghị ihe ọ maara kama ọrịa banyere ajụjụ na esemokwu n'ihi okwu efu na-arịa ya nke ekworo esemokwu nkwulu ajọ echiche na-esi n'ime ha na-apụta bụ ịrụ ụka nke mmadụ ndị mebiworo n'uche ndị apụnawokwara ha eziokwu ebe ha na akụ na nsọpụrụ Chineke bụ ụzọ irita uru ma nsọpụrụ Chineke ya na iwezu ihe niile dị mkpa bụ ụzọ irita uru nke ukwuu n'ihi na anyị ewetaghị ihe ọbụla n'ụwa ọ bụkwa n'ihi na anyị apụghị iwere ihe ọbụla pụọ n'ime ya ma ebe anyị nwere ihe oriri na ihe ikpokwasị n'arụ afọ ga-eju anyị n'ihe ndị a ma ndị na-ezube ịbụ ọgaranya na-adaba n'ọnwụnwa na ọnya na ọtụtụ akụ ihe ọjọọ nke uche na-adịghị n'ime ha nke na-emerụkwa arụ bụ ihe na-eme ka mmadụ mikpuo emikpu n'ime mbibi na ịla n'iyi n'ihi na ịhụ ego n'anya bụ mkpọrọgwụ nke ihe ọjọọ niile dị iche iche nke ụfọdụ na-agbasosi ike egwe duhie ha n'okwukwe anyị ha werekwa ọtụtụ ihe mgbu dukpue onwe ha ma gị onwe gị onye nke Chineke na-agbanarị ihe ndị a ma na-agbaso ezi omume nsọpụrụ Chineke okwukwe ịhụnanya ntachi obi ịdị nwayọọ na-agbasi mgba ọma nke okwukwe ike jide ndụ ebighị ebi aka nke a kpọrọ gị ka ịnata ya ikwupụtakwara nkwupụta ọma ahụ n'iru ọtụtụ ndị ama ana m enye gị iwu n'iru Chineke onye na-eme ka ihe niile dị ndụ ya na n'iru Kraịst Jizọs onye gbara ama nkwupụta ọma ahụ n'iru Pontius Pilate ka gị onwe gị debe ihe ahụ e nyere n'iwu na-enweghị ntụpọ onye a na-adịghị akalụ akalụ ruo ngosi nke onye nwanyị anyị jizọs kraịst nke oge ga-egosi n'oge nke aka ya onye naanị ya bụ onye dị ike onye bụkwa onye dị ngọzi bụ eze kachasị ndị bụ eze onye bụkwa onye nwenụ kachasị ndị na-achị ka ndị nwe mmadụ onye naanị ya nwere anwụghị anwụ na-ebi n'ime ihe nke a na-apụghị ịbịaru nso onye ọ dịghị mmadụ ọbụla hụworo ya anya ma ọ bụkwa ịhụ ya anya onye nsọpụrụ na ike ebi ebi dịrị amen na-enye ndị bụ ọgaranya n'oge dị ugbu a iwu ka a ghara ịtụkwasị uche ha n'ihe dị elu gharakwa ịtụkwasị obi n'ihe ahụ a na-ejighị aka bụ akụ kama ka a tụkwasị obi na Chineke onye na-ewere akụ ya nye anyị ihe niile ka ha bụrụ ihe ga-atọ anyị ụtọ ka ha na-eme ezi ihe ka ha bụrụ ọgaranya n'ọlụ ọma niile ka ha bụrụ ndị kwadebeworo ime ka ndị ọzọ keta ihe ha nwere ka ha bụrụ ndị kwere ka ndị ọzọ suo ha wekọ ihe ka ha kpadoro onwe ha ntọala ọma nye oge gaji bịa ka ha wee jide ndụ ahụ nke bụ ndụ n'ezie biko timoti na-eche ihe ahụ e nyere gị n'aka idebe na okwu efu niile nke merụrụ emerụ nke ihe ahụ a na-akpọ ihe ọmụma n'ụzọ ụgha ha na nguzogide ya niile bụ ihe ọmụma nke ụfọdụ kwupụtara wee hie n'ihe banyere okpukpe anyị ka amara dịnyere unu